AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere n'akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa igbo chimere mma ana m ekele unu n'aha onye nwe anyị jizọs kraịst ekele dịrị onye nwe anyị na omela ka ndụ fọdụrụ anyị n'ala ndị dị ndụ taa onye nwe anyị emeela n'ihe omume anyị nke ụbọchị taa anyị na-eleba anya na ihe banyere ahụike n'ihi ahụike anyị dị chineke mkpa ajụjụ anyị na-aghaghị ịjụ onwe anyị bụ ọ bụrụ na m anọ na ahụike m ga-ejere onwe m ozi m ga-ejere chineke ozi m ga-ejere mmadụ ibe m ozi ahụike bụ ihe dị mkpa nye mmadụ ọ bụla nke dị ndụ na ala ndị dị ndụ n'ihi ewezụga ya ọ dịghị ihe ị pụrụ ime ya mere anyị ji eleba anya na ihe banyere ahụike gị n'ụbọchị nke taa ma tutu ma aga n'ihe omume a anyị aghaghị nata onye nwe anyị ike onye nwe anyị na chineke imeela onye na-adị ndụ mgbe niile ebighị ebi onye hụrụ anyị n'anya nye ọkpara mụrụ naanị ya bụ jizọs ya bịa nwụọ n'ihe anyị onye nwe anyị anyị na-enye gị ekele na mgbe oge awa dịka nke a n'ihi ịhụnanya gị n'ebe anyị nọ ka anyị na-aga ịmụ ihe ọmụmụ dịrị anyị n'ụbọchị nke taa na ma rịọ ka inye anya nghọta nye anya amamihe anyị ga-eji ghọta okwu a n'inye aha nsọgo otuto n'aha Jizọs Kraịst bụ onye nwe anyị emem onye Chineke chọrọ mma amaara m na isiokwu a bụ ihe dị mkpa nye mmadụ niile karịsịa n'oge ndị anyị nọ n'ime ya ọ bụrụ na gị elegharị anya n'ụbọchị taa ị ga-ahụ na ndị mmadụ nọ n'ụjọ nọ n'egwu n'ihi ọrịa nke dapụtaranụ kemgbe afọ gara aga bụ ọrịa a na-akpọ konora virus dịka ndị oyibo si kwuo ya ọrịa a bụ ọrịa na-emekpalụ ụwa ahụ taa mana ọ bụghị ihe mgbagwoju anya anyị ịhụ ọrịa dị otu a n'ihi na akwụkwọ nsọ na akwụkwọ Matiu isi iri abụọ na anọ amaokwu nke isii na nke asaa ịgụọ e ya o mere ka anyị marasị na oge dị ka nke a na ọrịa dị iche iche ga-apụta ọrịa na-efe efe ga-apụta nke a bụ mmezu nke okwu Chineke nke na-emezu n'iru anyị n'ụbọchị taa mana ihe ọgụgụ nke oge awa anyị ga-ewere n'akwụkwọ ndị Rom isi iri na abụọ amaokwu nke mbụ na nke abụọ ebe ahụ ka anyị eleba anya nke na-asị ya mere ụmụnna m eji m obi ebere niile nke Chineke na-arịọ unu ka unu chee arụ unu n'iru Chineke dị ka aja dị ndụ dị nsọ nke dị Chineke ezi ụtọ nke bụ ikpe ekpere unu dị ka uche si dị nke abụọ unu ekwekwala ka unu yie ajọọ oge a kama ka unu nwee uche ọhụụ site na ime ka uche unu bụrụ ihe dị ọhụụ ka unu wee nwapụta ihe bụ ihe Chineke na-achọ bụ ezi ihe nke dịkwa ya ezi ụtọ nke zukwara oke ndị nke Chineke anyị ga-aghọta okwu a nke ọma ma ọ bụrụ na anyị ebi ya ndụ dịka inye Chineke otuto siri dị dịka nduzi ya siri dị otu ụzọ anyị ga-esi mee nke a bụ site na inwe ezi ahụike ilekọta onwe anyị anya nke ọma site na iso ụzọ dịka onye nwe siri tụzie aka n'akwụkwọ nsọ ọ bụ ihe mgbagwoju anya n'ụbọchị taa na ụmụ Chineke ahapụla ntụziaka nke Chineke n'ihe banyere ahụike dịka ọ dị n'akwụkwọ nsọ na-eso dịka ụwa si eme anyị esi otu a bụrụ ndị chọtụrụ onwe anyị na nrịrịa dị iche iche nke na-emeela ka anyị ghara ijere Chineke ozi otu o kwesịrị ma ọ bụ onwe anyị ma ọ bụkwa mmadụ ibe anyị ọ bụrụ na anyị agaghachi n'akwụkwọ nsọ n'ezie anyị ga-ahụ ọdụ ụkpụrụ Chineke wepụtara maka ahụike anyị dịka anyị ga na-ahụ na ihe omume a dịka anyị na-aga n'iru site na mbụ na ogige Iden na akwụkwọ Jenesis isi mbụ amaokwu iri abụọ na itoolu ka anyị hụrụ sị na mgbe Chineke kechara mmadụ na o nyere mmadụ nri kwesịrị mmadụ nke ga-eme ka mmadụ nwee ike nọ n'ezi ahụike nwee ike jere Chineke ozi ọ nọ n'akwụkwọ Jenesis isi mbụ amaokwu iri abụọ na itoolu ị ga-ahụ ya ebe ahụ mana mgbe mmehie bịara mmadụ emehie Chineke Chineke tụkwasịrị mmadụ ihe oriri ọzọ nke bụ akwụkwọ nri nke a ka ị ga-ahụ n'akwụkwọ Jenesis isi atọ amaokwu iri na asatọ ị ga-ahụ ya n'ebe ahụ mana tutu uju mmiri abịa ka bụ nri ndị mmadụ nọ na-eri ruo ekwe mgbe uju mmiri gasịrị chineke abịa tụkwasịrị mmadụ ihe oriri ọzọ nke bụ iji anụmanụ eme nri n'ihi na akwụkwọ nri mmiri emeela ka ọ pụọ n'anya mmadụ ya mere ndị m hụrụ n'anya onye nwe anyị na-arụsi arụrụ ike na-achọ ka anyị mara ihe anyị kwesịrị ime ka anyị nwee ike gbanarị nrịrịa dị n'ụwa taa dịka ụwa na-agbagharị na-achọ otu a ga-esi zere ọrịa nke a na-agagharị n'ụbọchị taa ya mere ọ bụrụ na anyị ga-ege Chineke ntị laghachi n'akwụkwọ nsọ ya n'ezie ọ ga-enyere anyị aka ịma ihe anyị kwesịrị ime nọ n'ezi ahụike nwee ike nye Chineke otuto jeekwara mmadụ ibe anyị ozi nke bụ ihe Chineke na-achọsi ike onye nke Chineke ọ ga-amasị m ka ị na-ege ntị n'ihe omume a dị ka anyị na-amalite ya banyere ahụike gị ọ bụrụ na gị egee ntị ọ dị ntụziaka dị iche iche nke Chineke ga-enye gị ị ga-eji nyere onwe gị aka ga-esi otu a nwee ezi ahụike nyihere mmadụ ibe gị ozi enyekwa Chineke otuto site n'ije ozi gị imeela maka ige anyị ntị n'oge awa dịka nke a dịka anyị ga-emechikwa anya anyị n'ekpere dịka anyị nara Chineke ike na mmalite ka anyị narakwa ya ike na mmechi onye nwe anyị imeela n'ihi ohere ọma dị otu a nke inyere ụmụ gị n'ụbọchị taa maka ihe ozizi nke ahụike nke bụ mmalite ya dị ka anyị ga-eso ya n'usoro ịmatazu n'ozuzu oke ihe bụ ebumnobi Chineke nye ahụike anyị imeela onye nwe anyị dị ka ụmụ gị na-ege ntị ka anyị bụrụ ndị agọzi na agọzi n'ime gị n'aha Jizọs Kraịst bụ onye nwe anyị igbo ọma na-ege ntị ekele dịrị jehova onye mere ka anyị hụ ụbọchị nke taa onye mere ka anyị nụ okwu ọma nke na-echekụtara anyị na ahụike anyị dị chineke mkpa ka anyị dụọ ahụ anyị nsọ ka anyị mara na ọ ga-eme ka obi dị chineke mma ka anyị gee ntị mee ihe dị mma anyị na-ekele nwanne anyị nwoke John pal onye nyere anyị okwu nke ahụike nke taa anyị na-asị ka udo chineke chia n'ime ndị ya ka mara chineke bara ya ụba ya ma na ezinụlọ ya ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụrụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị nwanne m nwoke biko rutene anyị nso ma ọ bụ na-adị ajụjụ nke chọrọ ka anyị leba anya rutene anyị nso n'ụzọ dị otu a Adventist World Radio PMB 21244 Ikeja Lagos Nigeria Adventist World Radio PMB 21244 Ikeja Lagos Nigeria ma ọ bụ awr.org asụsụ Igbo awr.org asụsụ Igbo kọrọ anyị n'ekwentị na nọmba nka 070 6363 7224 070 6363 7224 email adreesị anyị bụ awrnigeria at yahoo awrnigeria at yahoo Yegor. adventist church choir ụmụaka ya distrikti unu emela na abụ ọma nkunu nyere anyị n'ụbọchị taa arịrị ekpere anyị bụ ka chineke gọzie unu ka ọ na-agba unu ume na ozi ọma nke unu na-alụ n'ime ụwa anyị nọ n'ime ya ezi enyi m na-ege ntị n'ọnụ nwayọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi nwa chineke tere mmanụ onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ gee ma nata ngọzi dị n'ime ya eze ndị Igbo ndị a gọziri agọzi ndị Chineke chọrọ mma dịka ọ masịrị onye nwe anyị ka anyị were ohere a ka anyị na ya kparịta ụka isiokwu anyị gaji ịnụ n'oge a dị oke mkpa bụ Jizọs ụzọ nke ndụ Jizọs ụzọ nke ndụ ụzọ dị iche iche dị nke akwụkwọ ilu mere ka anyị mara na ụzọ dị nke ziri ezi n'iru mmadụ ma nsọtụ ha bụ ụzọ niile nke ọnwụ ma ihe ọmụmụ anyị nwe n'oge a bụ jizọs ụzọ nke ndụ nke bụ ụzọ nke jizọs nsọtụ ya bụ ndụ ọnwụ ya mere mgbe oru chineke bụ jọn na-ekwu okwu na jọn isi iri na anọ amaokwu nke isii jizọs wee sị ha mụ onwe m bụ ụzọ eziokwu na ndụ ọ dịghị onye na-abịakute nna m ma ọ bụgo site na ọ bụ gịnị mere mmadụ enweghị ike ịbịakute chineke ma ọ bụgo site na jizọs akwụkwọ nsọ si na-ejiri ọnụ ahịa gbara anyị ọ bụghị anyị inwe onwe anyị oleghị ọnụ ahịa nke ejiri gbara anyị ọ bụ ọbara ahụ dị oke ọnụ ahịa n'elu obe nke na-atasị ịsacha mmehie mụ na gị nke bụ ndụ anyị na-adị ugbu a abụkwụkwa ndụ anyị ọ ka bụzi ndụ e nyere anyị enye n'ihi ya ọ bụ ihe o jiri dị mkpa na anyị aghaghị ịbụ ndị gị bịakute chineke site n'aka onye ahụ nke chụrụ anyị aja ọ bụghị naanị nke a akwụkwọ nsọ mekwara ka anyị mara na akwụkwọ galantia isi atọ amaokwu nke iri abụọ na abụọ na akwụkwọ nsọ mechibidoro anyị niile n'okpuru mmehie n'ihi na mmadụ niile mehiere ha adịghị eru otuto chineke dịka ọ dị na rom isi atọ amaokwu nke ohu na atọ akwụkwọ nsọ na-emekwa ka anyị mara na rom isi isii amaokwu nke ohu na atọ na ụgwọ olu nke mmehie bụ ọnwụ ebe akwụkwọ nsọ mechibidoro anyị niile na anyị bụ ndị mmehie okwu chineke si mmadụ niile mehiere nke gosiri na ihe kwesịrị mmadụ niile bụ ọnwụ jizọs onye ezi omume onye hụrụ mmadụ n'anya onye ihe kpasara mmadụ na-emetụ n'obi ya bịa chụọ àjà àjà a bụ otu n'ime ihe ekwensụ enweghị nghọta ya ruo ugbu a otu otu onye ga-esi nwụọ n'ihi ọnọdụ mmadụ ọ bụ ya mere ihe omimi nke nsọpụta anyị bụ ihe karịrị nghọta nke mmadụ nke bụ gị onye na-ege ntị mgbe ị bịara na-ajụ onwe gị ajụjụ dị otu a ọ ga-ime gị ka esi jizọs dọrọ m bịa ruo nso gị ọ ga ime gị ka ịma akụ obe nke kalvarị ọ ga ime gị ka isi m hapụkwanụ gị olee ebe ka m ga-ala ka ndị na-eso ụzọ kraịst siri jizọs lee ọtụtụ ndị so gị na-alaghachi azụ jizọs jụọ ha ụmụ onwe unu unu chọkwara ịla ha si onye nwe anyị anyị gakwa na ịlala koro onye ọ dịghịdịwe onye ọdọ anyị maara nwere okwu ndị a na-enye ndụ a sịkwarị na ọ dịla mgbe ifere chineke ya adịghị ka ịlaghachi azụ onye nwe anyị na-asị gị alaghachila azụ jizọs bụ ụzọ eziokwu na ndụ na-agbanye agbanyeghị mmehie gị ọbụla gị ọ dị njikere ịgbaghara gị ọ dị njikere ịnapụta gị ọ bụ ya mere Rom isi ise amaokwu nke iri na abụọ ji si site n'aka otu onye ka mmehie batara n'ụwa ọnwụ wee site na mmehie ahụ bata gafere ọtụtụ mmadụ ruo mmadụ niile site n'aka nna anyị Adam na Eve mmehie bata ya esi otu anyị ikere oke mmehie nke bụ ọ bụ narị otu a ka anyị niile ga-esi nwụọ ma ọ bụ bụrụ ndị nwụrụ anwụ ma Chineke mere ka ịhụnanya ya pụta ihe n'ebe anyị nọ ya ewere ọchịchọ aja ka mma chụọ n'ihi mmehie anyị akwụkwọ nsọ mere ka anyị mara na mgbe chineke hụrụ na adam na iv eriela mkpụrụ osisi ahụ ọ dị otu ihe mmụta ukwuu dị nga ahụ n'ime ahụ izi chineke n'ime oke ịhụnanya ya ya ele adam na iv anya ya si na ọ gaghị mma ya mma ka ndị a nọ ebigebi n'ime mmehie na ahụhụ dị otu a na ha esetipụ aka ha rie mkpụrụ nke ndụ ahụ ihe ọ pụtara bụ ha dakwa ịnọ n'ahụhụ a na anwụ anwụ n'ihi ya ka m wepụ mkpụrụ nke ndụ ha ka ha nwee ike tabiri ahụhụ a n'oke ọ bụ otu a ka chineke sikwa mee ọ bụrụ na jizọs abịaghị anyị ga-ịnọ n'ahụhụ a ruo ebighị ma chineke mee ka jizọs bụrụ ihe ijuru ya obi n'ihi mmehie anyị na n'ihi ọnọdụ anyị onye nwe anyị na-akpọ oku onye nwe anyị na-eme ka ị mara na jizọs bụ ụzọ eziokwu na ndụ ndị niile soro jizọs adịghị nke ọbụla gị kwara makwara ma achọrọ m ime ka mara gị onye na-ege ntị iso jizọs ga-efuriri gị ihe mgbe jizọs kpọrọ simon peter na andrew ọ sị ha bịa n'uso m o furu ha ihe ha hapụrụ ụgbọ ha ha hapụrụ ihe niile ha eji egbu azụ ọbụnarị nna ha zebedi ha hapụrụ ya n'ụgbọ so jizọs mgbe jizọs kpọrọ ndị ahụ dum ndị bụ ndị ọnụụtụ ha hapụrụ aghụghọ niile nke ọnụụtụ ha ha eso jizọs mgbe jizọs kpọrọ mary magdalin ọ hapụrụ ọnọdụ niile nke ịkwa iko ya na ọnọdụ niile nke adịghị ọcha ya so jizọs ihe a mere gị onye na-ege ntị n'oge a dị oke mkpa ọnọdụ niile ọ bụla gị nọ jizọs gị mụ onwe m bụ ụzọ eziokwu na ndụ ọ bụrụ na gị hapụ ọnọdụ ndị ahụ so jizọs jizọs ga-eme gị mma jizọs ga-eme gị ka ọnọdụ gị dị mma karịa otu a ọ dịbeghị onye ọbụla soro ya kwara mma mmakwara ka ị na-esokwana ya ọ gachi ịgọzi gị n'aha jizọs bụ onye nwe anyị onye mgbasa ozi fraịde egwim imeela n'oziọma nke inyere anyị n'ụbọchị taa na-echekwutara anyị na chineke sọsọ bụ ụzọ nke anyị ga-eji laa ala eze ma na-arị onye ọma na-ege ntị ka anyị gbalịa gee ntị nye okwu chineke ka anyị gbalịa gee ntị n'olu chineke ihe ga-adịrị anyị mma n'ime ụwa anyị nọ n'ime ya amen n'oge nka na-elu n'oge nka m na-elu ezi enyi m na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju anya anya ịchọrọ ka anyị leba anya kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363-7224 ezi enyi m onye na-ege ntị ị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ arigiria at yahoo dot com at yahoo dot com ma ọ bụ awrnigeria at gmail dot com ndị nyere anyị abụ ọma n'ụbọchị taa ndị Seventh Day Adventist Church Choir ụmụọka ya unu emeela imeela Chineke anya onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo